ndewonu ụmụ Igbo niile aha m bụ onye ozi CMS onye m na-akụ onye ozi otu a ka ọ dị n'ụbọchị nke taa anyị wetara unu ozi ọma anyị bịara ịtụgharịa uche n'ime akwụkwọ nsọ onye ozi akant gụpụtara m akwụkwọ egwu nke Solomon nke mbụ na mbụ akwụkwọ egwu nke Solomon nke mbụ na mbụ ya were ntụtụ niile nke ọnụ ya tụtụrụ m ebe a na-akọwara anyị na gị were ọnụ gị wee kwee ga n'ọnụ nke ya nke nwaanyị wee mịa ya ọnụ wee mịma ya na gị mịa ya ma amị ya wụ na gị were ọnụ gị kwụba n'ime ebe ahụ ọfụma wee mịa ya ọnụ wa mịa ya nwa ọnụ ọfụma onye osi aka m na-agụ n'ihi na ịhụnanya gị niile dị ka n'ihi na ịhụnanya gị niile dị mma karịa mmanya vine n'ihi na ịhụnanya nwaanyị a ịhụnanya niile ihe bụ nwa anụ kpọtara n'ụlọ gị ma nwa anụ idowere na be gị na-amị ya ọnụ a niile n'ihi na ịhụnanya nke ị nwere nwa dịka dị ụtọ karịa mmanya ngwọ mmanya ngwọ van dịka na mmanya ngwọ e, edimo mmanya ngwọ nwaanyị anụ a na-akpọ edimo ya wee ṅụọ mmanya ngwọ ụtụtụ nwaanyị edina ya ma ya edimo nwaanyị edimo ịṅụọ mmanya ngwọ nwaanyị edimo anụ a na-ekwu okwu ya ife nna gwa gị emechi eh, eh, fa anụ a eh, onwe mmanya mfuru na mfuru ebe ahụ n'ụtụtụ anụ a ọ dị ka o bubatara n'ụtụ anụ a anyị dị ije dute mmanya ọnụ na ago na ago na-agụ hapụgodo ebe ahụ na ga na-agụ nke na nke ka ya wụ na otute ya nwata nwaanyị na aru ya niile ya wụ na mmanụ niile wụ o tere na na-acha na-acha ife mmanya niile o tere na ọrịa wụ ife iyi eji ire gị na dị ka ị na-amịkwa ya bụ ọnụ gị na-arachakwa ya mana ya wee racha ife otu ire ya dị otu ife ire ya si na-eme na ka esi na-ewe ọnụ gị na-aracha ife anụ a na-ekwu okwu ya iwe ihe ịrachara ya arụ ịrachara ebe akụkụ ụkwụ ya ịrachara ebe akụkụ ntị ya ya bụ ihe eji ire gị wee rachasịa nwata nwaanyị ọfụma e rapụ ebe ahụ ị nọ na na-eje n'akwụkwọ Aịzaya nke iri isii na isii nke bidoro akwụkwọ iri nke mbụ mbụ mbụ ya Eh, iri mbụ abụọ iri akwụkwọ azaya isii nke iri na isii akwụkwọ azaya isii nke iri na isii iri na isii na isii akwụkwọ azaya nke isii isii na isii iri na isii okofu ofu ya na-agụ na-agụ imebe m na-ekwu na-agụ ka unu wee nụjuera nkasi obi ya niile afọ ya nwụ dịka nwa anụ anụ isi n'ọnụ wee kwupụta iwere ọnụ gị wee kwụ ịga n'ọnụ ekwupụta ebe a na gị were ya jee na ya n'obi ya wa n'ara ya were bidokwa ebe ahụ mmirikwa ọṅụrụkwa ọsọ bịawa na-agụ na-agụ ka unu wee mịpụtara ọ sị ka unu were mịpụtara ya unu ga-amị ya oteshi amị ice cream ifugo ebe mmadụ na-amị ice cream fanjami iko na mbụ ya mịọta ihe dụọnụta ya mịọ mm, mm, mm, otu anụ ka ị ga-esi na-amị ife anụ a na-ekwu okwu ihe ji na-amị ala anụwa ka ị wee mepụta ife na-agụ onye ozi akams aba m na mmụọ njubido oke nke nsọpụrụ ya eweta ụlọ ụtọ ya bụ na njubigo oke nke nsọpụrụ ya eweta ụlọ ụtọ enye ebe a na-akọ ọkwara ya ọzọ bụ na nwoke anaghị ajụ ara gbam nwoke anaghị ajụ ara ịghọtago bishọp popu ọbụla ọsọ ya ole ọbụla ọsọ ya ọ naghị ajụ ara ma ndị pastọ ma anyị ọhụrụ ndị pastọ esi ebe a m na-eje ije mịa ife na o anyị rukwere anyị nwa na onwe anyị ọkụka ji ngozi anyị emechara na gị kpọọ na fon ife anyị m na-aka agbaka si ala m akwara niile ewuo mee ka ị ma ka e ebe a na-achịkọwa rum na na nwoke anaghị ajụ ara ya nwere otebe abụ chikwa na ife anụ ọbụrait anyị ife ọzọ anyị na-achọ ịkọwa kwa bụ na ụmụ nwanyị ndị nke na-eji ife anụ a ka ife anụ a na-akpọ ife anụ a na-eje akwado obi eh, Nyama nke a na-akpọ ma pushọp bra ma pushọp eh, ma eh, balance brought down unu ya kwụsị ife anụ a ọ na-etizi ụmụ nwoke n'ọnwụnwa siri ike tụrụ hapụrụ anyị ka ọ na-emezu onụ a pụrụ na ya ka anyị na-afụ ya anya nke ife a na-emere eto anya ọkwa na na-enwezi m iwe onye ozi aka hmm? mechie ekpere mechie ka anyị chebe anụ apụwa ndị be anyị na nke taata ya na-agwa ụmụ nwoke bụ na ịfụ ala ịfụ ala ya ala hmm? ruru gị o ruru gị ọ oh,